ya zere aha m bụ adaeze ọpụrụ anyanwụ ada igbo anyị abịakwala ọzọ imetego obi ụtọ site n'ihe omume ndị bụ igbo na UHTV naija ama m na ịdịla njikere ịṅa ntị n'ihe m gaji ikwu ngwanụ weta ezie mkpịsị odee nakwa akwụkwọ nke ị ga-eji dekọsịa ihe niile nke m ga-ekwu n'ụbọchị taa n'ihi na ọ ga-enyere gị aka isiokwu anyị ga-atụle uche na ya bụ ekele ndị Igbo ekele ndị Igbo <laughs> ị maara ka esi ekele ekele n'asụsụ Igbo maọbụ n'olu Igbo kedu olu ndị nke iji na-ekwe ya bụ ekele maọbụ na-enye ya bụ ekele ee aga m akọwapụta ihe bụ ekele mana n'eziokwu ka ọ dị n'ụbọchị taa ikele ekele ejila nwayọọ maọbụ ntakịrị ntakịrị na anwụ pee n'ala Igbo mana nke a bụ ihe ndị Igbo ji azụlite ụmụ ọ bụ ihe ha ji ebi ndụ ọ bụkwa otu n'ime omenala ndị Igbo ngwa oge ahụ etiela, ama m na ịnọziela nnọọ nke ọma iji wee mụta otu ihe nke nwere ike inyere gị aka na obibi ndụ gị dịka onye Igbo ị nọ n'ofesi ị nọ n'ụlọ ngwanụ nke a bụ maka mụ na gị ka anyị na-ekwu okwu banyere omenala Igbo na asụsụ Igbo ọ bụ iji kwalite ya ka anyị na-akwalite ya ọ bụkwazi onwe anyị ka anyị na-akwalite n'ihi na anyị niile bụ ndị Igbo ọ bụkwa ejiri mara anyị n'ịga n'ihu n'ihe ọmụma a na mbụ dịka m siri kwuo aga m akọwapụta ihe bụ ekele ekele maọbụ ikwe ekele bụ omenala ndị Igbo ọ bụkwazi ụzọ ọkpụtụrụ ọkpụ maọbụ ụzọ ndị mgbe ochie maọbụ ndị nna nna anyị ha chepụtara iji wee na-akparịta ụka maọbụ iji wee na-emekọrịta maka na ekwe ekele ihu asaa ihe banyere ekele bụ agụpụ ụzọ agụpụ ọnụ n'ihi na mgbe ị nyere mmadụ ekele onye ahụ obi ya ga-asa maọbụ sapee iji wee nabata okwu ịgaji ịgwa ya maọbụ mee ka obi ruo ya ala maọbụ mee ka onye ahụ ṅaa ntị n'ihe nwere ike ịgwa ya ekele bụ ụzọ pụrụ iche mmadụ na ibe ya si ekwekọrịta ọ bụ ụzọ esi enye ekele maọbụ enye otito maọbụkwa na ito mmadụ maọbụ ịja mma maka ihe ọma emere maọbụ agwa ọma akpara <laughs> onye mee ihe ọma a na-enye ya ekele onye mekwa ihe ọjọọ enwere ike inye ya ekele hmm, enwere ike ikele onye ahụ ekele mana ekele ahụ a ga-ekele ya ọ bụkwazighị ekele ọma ọ ga-abụzi ekele iji gwa onye ahụ na ihe ị na-eme adịghị mma sepụ aka enwe n'ofe tupu ya ghọrọ gị aka mmadụ ekele iji dọ aka na ntị ekele iji kpọghachite azụ ekele iji kpụgharịa uche onye ahụ ụdị ekele ahụ nwere ike ịbịa site n'inye mkpịsị maọbụ inye ihe dịka ọmụ ga anyeruori m maọbụ nye obodo dị otu a anyị na-ekele ụnụ ụnụ agbalịala n'ọgụ ụnụ bịara alụsị anyị na ụmụnne anyị ụnụ gburu n'ihe ọjọọ ụnụ mesoro anyị anyị na-ekele ụnụ leenụ ihe ahụ ọ bụ ezi ekele ọ bụghị ezi ekele mana ekele anyị na-ekwu maka ya ugbu a kpọmkwem bụ ekele ahụ nke na-eweta ezi mmekọrịta nke na-eweta agbamume nke na-eweta obiọma na aṅụrị n'etiti mmadụ na ibe ya na mmekọrịta ha dịka mmadụ na obibi ndụ ha nakwa omenala ha siri wee dịrị n'elu ụwa kpọmkwem ekele ndị Igbo bụ ụzọ pụrụ iche ndị Igbo wepụtara ha ji ekwerịta ekele maọbụ enye onwe ha otito maọbụ ikele maka ihe ọma emere maọbụ agwa ọma akpara nke a na-apụta ihe n'ụdị dị iche iche maka ihe ahụ emere maọbụ agwa ahụ nke akpara o nwere ike bụrụ mgbe e nyere mmadụ ihe o nwere ike bụrụ mgbe mmadụ gara ozi gaa ya nke ọma o nwere ike bụrụ na onye a ihe edinyere ya o metere ya gịnị nke ọma ikekwe ya bụrụ maka oge ya bụ na ekele maọbụ ekele dịka ị nwere ike isi kwuo na-eme gịnị na-egosipụtakwa ọbụla dị oge nke anọ na ya ekele na-egosipụta ọtụtụ ihe dị iche iche dịka m si kwuo ọkwa mba na-achị n'olu n'olu dịka mba dị iche iche nọ n'elu ụwa nwere usoro n'ụzọ maọbụ ụkpọrọ nke ha si enye ekele maọbụ ekwe ekele otu ahụkwazi ka ndị Igbo si ekwe ekele maọbụ enye ekele n'agbanyeghị olu ndị dị iche iche enwegasịrị n'asụsụ Igbo ee olu ndị ndị a bụcha ụmụ eze ha bụ ụmụ Igbo maọbụ ụmụ asụsụ Igbo nke a na-ewebata n'asụsụ iji mee ka asụsụ Igbo bawanye wee baa ụbara ya bụ olu ndị ọbụla iji ekwu okwu maọbụ nke iji asụ asụsụ Igbo susie ya ike n'ihi na ọ ga-enye aka kwalite asụsụ anyị tupu m aga n'ihu na nkọwapụta nke m na-akọwa achọrọ m irutu otu ihe aka kedu ihe m na-ekwu maka ya ọ bụ ekele anyị na-ekwezi ugbu a ụtụtụ ọma ndị Igbo ekele anyị ka m jụọ ọ bụ ụtụtụ ọma dịka mgbe mmadụ na-ekwu ekele n'ụtụtụ ejighị ụtụtụ ọma mara ndị Igbo ihe a dịka ihe a kpọrọ carbon copy maọbụ transliteration mgbe a na-eme nsụgharị maọbụ ntụgharị iwere ahịrịokwu maọbụ mkpụrụ okwu dịka ndị nwe asụsụ si ekwu ya iwebatazie ya n'asụsụ nke gị dịka n'asụsụ Igbo otu a ndị bekee si na ikelekele kele n'ụtụtụ ha na ọ bụ good morning ịhụzi anyị wee sụgharịa ya ọ bụrụzie ụtụtụ ọma kedu ihe ị mere ijizi isi ọma ụtụtụ akwa ịhụra na ọ dabaghị mana anyị weziri okwu ahụ nwa bekee kwuru otu ha si ekele ekele tụgharịa ya webatazie ya n'olu Igbo maọbụ n'asụsụ Igbo wee jizi ya na-ekwe ekele nke na ụdị ekele a pụtaziri n'ala Igbo maọbụ ndị Igbo kpụzi n'ọnụ dịka asụ mmiri oge niile ugbu a abụrụziela omenala n'ala Igbo na-achọzi iwere nke ahụ bụ ọkpụtụrụ ọkpụ nke ahụ bụ okwu Igbo kpọmkwem nke ahụ bụ ejirimara ndị Igbo nke ahụ bụ mfu n'ala maọbụ nke ahụ ndị mbọ hibere wee mee ọnụ ala ma gị ile anya mgbe ihe dị otu a na-eme ọ bụ asụsụ Igbo ka ọ na-agbakala je ọ na-edobe ya na-ekwesịghị ekwesị mgbe anyị na-eweba ọhụrụ ndị asị m na iwepụta mkpụrụ okwu ọhụrụ na Igbo adịghị mma maka na ọ bụkwa site n'asụsụ ọzọ ka asụsụ nwekwara ike iji dabere too asụsụ ọzọ nwekwara ike gbookwa asụsụ ọzọ ya bụ dịka anyị na-ewebata asụsụ maọbụ mkpụrụ okwu sigasị na mba ndị ọzọ anyị ga-elekwa ihe nke a nwere ike ịpụta maọbụ ihe nwere ike imebe n'ebe asụsụ anyị ndị Igbo nọ kedu ihe m na-ekwu maka ya usoro maọbụ ụkpụrụ nke ha ji ekwe ekele e nwere ụdị ekele dị iche iche ekwuola m ekele enwere ike ikwe maọbụ nye maọbụ ekele nwere ike ikele iji gosipụta oge dịka ekele a na-ekele n'ụtụtụ ekele a na-ekele n'oge ehihie ekele a na-ekele na anyasị ịbịakwazie dịka n'ụtụtụ a ruwe n'oge ehihie nwere ike tinyekwa ihe dịka ogbulọ dịka anyị na-ekwu mgbe ala kere owu ndị mmadụ agaala n'ọrụ ndị gara nkụ aga ndị gara ọrụ e, bekee ndị gara ahịa ha agala ụmụaka gakwa n'ụlọ akwụkwọ mgbe ahụ ebe niile na-ada jụụ eh, a na-akpọ oge ahụ ogbulọ abịakwazie ihe dịka mgbede mgbede bụ mgbe ahụ eela n'ehihie wee na-abazi n'abalị tupu chi ejie pee mgbe ahụ ka a na-akpọ na mgbede ihe dịka ebe elekere anọ elekere ise ehe tupu chi ejie akpọwazie ya anya asị. ekele dị iche iche ka a na-ekwegasị n'oge ndị a e ekele onye nọ n'ọrụ ekele a na-ekele onye na-eme njem ma ọ bụ onye na njem ekele a na-ekele onye nọ n'ụlọ ya ekele a na-ekele onye ọbịa ekele a na-ekele mgbe e nyere dị ihe ekele a na-ekele ma ericha ekele a na-ekele mgbe mmadụ nọ n'ọrịa iji si onye ahụ gbakee ọsịsọ site n'ọrịa gị hụrụ na ndị Igbo haziri ihe ha hazi otu ahụ kwazi ka mba ndị ọzọ si enwegasịa nke ha site n'usoro maọbụ ụkpụrụ nke ha jiri were hazie ya asụsụ Igbo anaghị agba ọnyụpa asụsụ Igbo akụbeghị afọ n'ala koo mana ọ bụ mụ na gị na-eme ka ga-asị na asụsụ Igbo enweghị ihe ọ mụ na gị na-eme ka asụsụ Igbo ọ bụ ihe a gụtara n'ohu asụsụ Igbo asụsụ Igbo ọwụ ihe a ga-asị ka E, e, achụkalaje maọbụ achụpụ ndị na-asụ ya maọbụ ndị na-anweghị ihe ha chịtara mba gị nwe onye na-asụ sụpịrị sụpịrị n'asụsụ bekee ọ dịzie ka onye na-asụ asụsụ igbo maọbụ onye ji igbo ekwu okwu na onye ahụ ọ bụ ewu m mba nọ kama onye ọbụla ji asụsụ igbo eme ihe onye ọbụla na-asụ asụsụ igbo onye ahụ ị kwesịrị ịtụ ya odogwu ọ bụrụ na ọ bụ nwoke bụrụ na ọ bụ nwaanyị gị tụọ ya agụ nwaanyị <laughs> otu a ka o si dị n'ihi na onye a na-eme ihe ahụ nke ị kwesịkwara ime mana ị naghị eme ya n'eziokwu asụsụ Igbo ọ dị mkpa dịka isiokwu bụrụ ekele aga m ikwu banyere ụdị ekele dị iche iche nkọwa ya ma nyekwa ọmụmaatụ dịka m kwupụtarala ya dịka ekele a na-ekele maka iji gosipụta oge ụdị ekele a n'ụtụtụ ihe eji mara ndị Igbo kpọmkwem dịka olu ndị maọbụ olu mba dị iche iche sikwa na-ekwu mana kpọmkwem aga m eji nke a na-ekwu n'igbo izugbe dịka ị bọọla chi iteela ị hụrụ ya ị bọọla chi iteela abịakwazịa n'ehihie anyị anaghị asị ya ọma n'ụtụtụ anyị anaghị asị ụtụtụ ọma ekele ụtụtụ anyị bụ ị bọọla chi ụfọdụ asị ị saala chi ụfọdụ asị ị teela adịkwazie na anyị nwere ike ịsị gị ndeewo ikekwe mmadụ bịara na be gị ihe ọ ga-ekwe gị bụ ndeewo na o ya bụrụ ma ndị mmadụ ha e, nọjụrụ ebe ahụ ikekwe dịka ihe ahụ bụ ezinụlọ onye ahụ ga-asịkwa ndeewo na o ma bụ ndeewo ha sị ọ bụ onye iji saghachi maka na ekele ọbụla ekwere a na-enwerele onye ga-asaghachi ya ma onye ha asaghachikwana ya nke a ga-eme ka onye kwere ekele ahụ wee tụlee uche ya marakwa ma anabatara ya n'ebe ahụ ọ na-abịa ebe ahụ ọ bịara maọbụ ebe ahụ ọ zọdụrụ ụkwụ na ụbọchị ọ dịkwa mma ya mara ka ọ ga-esi nọgharịa maka na asị ikelere mmadụ enweghị onye tụpụrụ gị ọnụ ya bụrụ na ebe ahụ kpọchiri akpọchi ikekwe enweghị onye n'ebe ahụ mmadụ na ọkwanụ ya a na-eme ụkpọrọ ma enweghị onye na-ekwe anụ gị maọbụ asaghachi gị ikekwe achọghị onye dịka gị ahụ agwala gị na ị ga-atụgharị azụ wee mee gịnị wee laa nke a na-apụtakarịcha ihe ebe mmadụ na ibe ya nọ n'esemokwu mgbe mmadụ hụrụ onye iro ya onye iro gị abịala ikekwa ọ bịara n'ụlọ gị ihe ọzọ ị ga-ekwuzi ọ bịara ime gịnị enwere ike kwegide ekele kwegide ekele ikekwa ọ bịara inye gị mkpesa ma ọ bụ sị gị hụ na ihe ị na-eme m kwụsị ya e, onye ahụ nwere ike ya nkịtị maka na nabata gị onye achọzie nwere ike nọrọzie n'ama na-ekwu ihe ọ na-ekwu ya kwụcha ya ala onye a ga asị ọ gbasara na ya ọ bịakwutere m ị hụrụ ka o si wee dị ekele a na-ekele ma onye ọbịa bịakwa ọ bụ nnọọ daalụ ụfọdụ asị ị lọtala ị hụrụ ka o si aga abịazie n'ihe dịka a na-asị na asị mgbede ọma enweghị ihe dị otu ahụ ekele ndị Igbo kpọmkwem n'oge ahụ ka bụkwa ndewo ndewo daalụo abịazie ọ bụrụ na chi jie ka chi bọọ abalị chekwa anyị ka chi onye kelekwara ekele ga-asaghachi ikekwe ya asị gị abalị chekwa anyị isi ya ka chi bọọ ya asị gị abalị chekwa anyị ka chi foo abalị chekwa anyị ụfọdụ asị gị ka ọ bọọ onye ọzọ asa achịkwa ya sị ya ka ọ bọọ ị hụrụ ka o si dị ya bụ na ndị Igbo haziri ihe ha hazi n'ebe ọ dabara adaba ndị mbụ ahụ were ya abụghị ndị iberibe ha abụghị ndị aparị ya bụ ka anyị ghara iji aka onwe anyị na-egbu ihe anyị nwere ọ dịzie ka ndị Igbo anyị enweghị ụkpụrụ maọbụ usoro nke anyị ji ekwe ekele ọzabụrụzie ekele a na-ekele n'oge mmadụ nyere mmadụ ihe gị nye m ihe o nwere ihe ịtụrụ anya n'aka m maka na mama emeghị ihe ahụ ọ ga-adị ka abụzi m onye agwa ọjọọ nke a ga-egosi na onye a ihe m mere ya ọ ya mma ọ nabatakwara ihe a onye a bụdị onye okomoko onye a nne na nna ya ha zụkwara ya azụ tụmadịkwa mgbe ọ bụ nwatakịrị ya wụrụgodi nwanne gị wụrụgodi mama gị wụrụgodi papa gị ị ga-achọ ka onye ahụ kwere gị ekele n'agbanyeghị ogo maọbụ ihe onye ahụ bụ wee nyere gị matakwa na otu a ka chukwu bi n'eluigwe onye nwere ihe niile kekwa asụsụ igbo na asụsụ ndị ọzọ sikwa achọzi ekele mgbe chukwu mere gị ihe ọ ga-achọ ka ị kwere ya ekele gosi ya n'obi dị gị mma maka ihe ahụ o mere gị maka na asị ekele onye akịdị ya agwọta ọzọ mgbe ikele ka o mere gị ya enwe ike mee ọzọ ụtọ ka ọ dị n'ebe mmadụ ekereke nọ ka ọ dị n'ebe onye Igbo nọ mmadụ mere gị ihe ọma ga-ekwere ya ekele dadị ime na o maka m chukwu gọzie gị ịgbalịla ewo atụwadị ime na ga-egosi na ihe a emere gị na o mere gịnị ọ obi mma onye a nwekwazi ọzọ ọ ga-emere gị ya emekwasa nke ọzọ bụ mgbe nwata rụrụ ọrụ mete ihe a na-ekwekwere ya gịnị ekele enwe m ịgbalịala chukwu gọzie gị nwa mekwara gị ka isi mere m ịhụnanya ya ụdị okwu ndị na-agụrụ nwa gị ọfụ ekele na-ere n'ihi na nwa ahụ o gosila na ọ bụ onye agwa ọma ọ na-emete ya nke a ga m agbamume mee ya ka o nwee obi si ike na ihe a na ya na-emete ya ndị nwe ya ọ masịkwara ha ya bụ ka ọ gbaa mbọ gaa n'ihu na-emekwazi ya ka ekpere ahụ nne na nna ikwu na ibe na ndị enyi na-ekpe n'isi ya site n'ịgọrọ ya ọfọma maka ekele maọbụ site n'ekele ka ọ bịa mezuo ị hụrụ ka o si wee dị ekele o pụrụ ike ikele bụ ekele iji si onye na-eme njem ya dịrị ya mma na njem ọ na-eme ndị Igbo ekele anyị na-ekele mgbe anyị na-eme eje alọ eje ọ bụ ekele ndị Igbo ije ọma dịkwa nga dịkwa ka ebe ekwukwara ụtụtụ ọma ya bụ mgbe ịsịrị e mmadụ save Joni gaa tụgharịzie ya n'olu Igbo mana kpọmkwem ekele ndị Igbo na-ekele onye ha na-aga na mpụga maọbụ na-eme mbe bụ eje alọ gị onye nọkwanụ n'ụlọ kedu ihe a ga-asị ya mbisi ike gị eje alọ ndị nọ n'ụzọ ije bụ onye ije mbisi ike onye nọ n'ụlọ maọbụ ndị nọ n'ụlọ nke a bụ ụkpụrụ a haziri nke ọma maka na ka onye Igbo mere njem hapụ ndị ya n'ụlọ ebumnobi ha maọbụ ebumnuche ha bụka ka onye ahụrụ njem ga mee nke ọma ma laghachitekwa azụ weta ihe ọ kụtara n'ọkụ maọbụ ihe ọma nke o wetara n'ebe ahụ ọ gara wee welata ya n'ụlọ kpatara ndị Igbo ji ekwu okwu sị akụrụ ụlọ amara onye kpatara ya maka na gịnị ha na-atụ anya onye ha ahụ pụrụ apụ si n'ụlọ pụọ imezi nke ọma karịa ka o si wee mee ma welatakwazie ihe ahụ o nwetara n'obodo maọbụ n'ezinụlọ ekele ọzọ a na-ekwekwazi ya. ekele nwere ike ikwe mgbe mmadụ richara nri nne sichaa nri were bunye nwa ya nwa nabata nri ahụ ọ ga-ekwe ekele nne m ime na o nwata erigakwa nri erigakwa nri erigakwa mgbe nwata richara nri ọ ga-ekwe ekele mụ na na nwụchu nna m n'anya ndị nne gị ka nka maọbụ na o nyere gị nri isi nna gị ka nka maka na o nyere gị nri kedụzie hapụ ịgbasa iji hụ na ha lekọtara dịka nwa kedu ihe ga inwe afọ ojuju kiri ahụ nọ bụ ụmụ ha bụkwa ihe ha wee na-akpọrọ ihe mbọ ha na-agba abụghị nke n'agbanyeghị otu eri ihe ahụ nyere nwatakịrị ya mere n'ala Igbo taa nwatakịrị gafee gị bụrụ ma nwa ahụ ekele o nwere ihe a na-ekwu ya bụrụ onye okenye nke nwatakịrị ahụ nne gị na nna gị ha ụzọ ahụ ọnwụ na uche ya pụrụ apụ onwe ya sị nke a biko nna biko m ị na-eche ị na-eche ntakịrị dịka kedụzie ihe ị na-eche n'oge a ị nọ na ya ugwu nwatakịrị aga mgbaghara omekata ya hụ onye ahụ n'ụzọ maọbụ onye ọzọ ịsapụ ọnụ wee mee gịnị kelee ya nke a mere naanị otu onye anaghị azụ nwa a bụ nwa ọha mmadụ niile site n'ezinụlọ ruo n'ọha obodo nwere ike inye aka zụọ nwatakịrị ya gburugburu ebe obibi nwatakịrị nọ tolite gbazi oke mkpa n'ihi na ihe ọ hụrụ nke ọ nọkwara na ntị ga-enye aka n'otito ya ikekwe ga-eche na nwa ahụ ya anaghị amụta ihe ahụ maọbụ o jighị ya kpọrọ ihe mana nke a ga-ebitu obibi ndụ ya aka nwatakịrị anaghị ekwe eke nwata ahụ dịka nwata agwa ọjọọ nne na nna ya na-azụghị nke ọma nwatakịrị na-enwe nsọpụrụ ọ na-emekwanụ ka ndị mmadụ hụ onye ahụ dịka onye a na-ekwesịrị ime ihe ọma mana ekele nwere ike wetara gị ọtụtụ ihe ọma dị iche iche mana kwuru na ndị Igbo nwere ụdịdị iche iche ha si ekwe ekele ya bụ na ha haziri ụkpụrụ ha nke ọma maọbụ usoro ha si ekwe ekele nke ọma ya bụ gị werezie otu ndị bekee si ekwe ekele webata ya n'asụsụ Igbo nke ahụ bụzi ihe a na-akpọ ejije ọ bụzi ihe ekele ndị Igbo a sị na ndị Igbo enweghị usoro ha si ekwe ekele maọbụ ekele ekele nke ahụ abụrụ ihe kwere nghọta na anyị nweziri ike were mkpụrụ okwu nọ n'asụsụ bekee maọbụ asụsụ ọzọ webata ya n'asụsụ Igbo ikekwe anyị ihe yiri ihe anyasị asị na otu a ka anyị ga-edowezi ọnụ wee na-ekwe ekele ndị nọkwazi na be ndị ya elu nọkwazi n'oke ala ka ndị bekee nwere ka ha si ekwe ekele malite na mgbe gboo otu ahụ o si mege nke ha anaghị na-amakụ nke nọ n'asụsụ ndị ọzọ ta ihe ndị a mere asụsụ Igbo ji asụsụ Igbo bụ otu n'ime asụsụ ndị ahụ na-eke ekere mgbe ahụ o nyere mba dị iche iche asụsụ ha dị iche iche ibite okwu site n'asụsụ ọzọ chetakwa ọ bụghị ihe ọjọọ na asụsụ nwere ike ịdabere n'asụsụ ọzọ iji wee too asụsụ ọzọ nwekwaziri ike ikutu asụsụ nke ọzọ ya wee mee gịnị nwọpee dịka asụsụ bekee na-achọ ikutu asụsụ igbo ị nọ n'ofesi ị nọ n'ụlọ kedu ihe ị na-eme ịbụ onye igbo ị na-akụzikwara nwa gị igbo ị na-asụkwara igbo ị na-akụzikwara ya ntọala igbo ị na ejikwa asụsụ igbo na-akụziri ya ka esi ekele ekele ọsọgodo gị nọrọ n'ofesi nwata ahụ pụọ ebe ya na ndị ọcha ga-ekwerịta maọbụ mmekọrịta ka ọ anụ asụsụ bekee mana nọrọ n'ụlọ kụziere ya igbo sụọra ya igbo ọ sụkwa gị lụrụ onye ọcha mgbe ị kwuru okwu igbo sụọrọ nwa gị igbo ọ ga-amụta ya o nweghị ihe ga-emepụta nwa ahụ echefuo asụsụ ahụ ya bụ na asụsụ dị mkpa na ndụ mmadụ ka ị na-eji asụsụ akụziri nwa gị ihe ka ị na-eji ya ekwere ya ekele otu a ka nwatakịrị ahụ ga-eji mata ntọala ebe o si di gị dịka nna maọbụ nne maọbụ obodo ya wee mee gịnị kpọrọ ihe mgbe ahụkwa ka okwu ahụ ga na-edeba edeba na omi ọkpụkpụ ya na-edeba n'ụbụrụ ya maka na okwu ejiri okwu epu maọbụ okwu asụsụ mmadụ were kwuoro onye ahụ ọ na-aka aghọta ya kara mgbe iji asụsụ onye ọzọ asịgodị na ọ na-asụ asụsụ ahụ nke ọma ya bụ ka anyị gbaa mbọ na-akwalite asụsụ anyị malite na mgbe a dị na nwatakịrị na-akụziri ha nke ọzọ abụrụzie na asụsụ nwere uru dị iche iche ọ na ekele dịka m si ekwu nwere uru dị iche iche ọ bara isiokwu anyị taa bụ ekele ọ bara uru n'ebe ọ dị ukwuu ekele nwere ike ime ka obi lọtuo mmadụ ikekwe onye anọ n'obi iko n'elu ọ bụ onye ọbịa ọ maghị ebe ọ bịara ma ya gakwuru mmadụ ikekwe onye agbaghịla ụzọ ya ekwere mmadụ ekele onye asaghachi ya ọ ga-eme ego dịka obi lọtuo ya ala ma ya eme gịnị mepee ọnụ kwuwe ihe ọ na-achọ ikwu onye ahụ saghachikwara ya ọ ga-enyekwa onye ahụ obi ọma iji ntị ya ma wetuo okwu obi ka onye ahụ kwuo ihe ọ chọrọ ime gịnị ikwu mana ma onye ga-ekele ekele ya sị gị biko were ekele gị agawa ịhụna na onye ahụ achọdịghị gị fọdụzie ịnụ ihe ị na-ekwu ọsọkwa gị bụrụ mma bịawa onye ahụ achọghị ya onye ikwere ekele ya anabata gị onye ahụ ga-egere gị ntị onye ahụ ga-aghọtakwa gị nke ọma mana onye ikwere ekele ọsaghị gị ọ ga na-egere gị ntị nke ọzọ abụrụ na ekele nwere ike ịzọpụta mmadụ na nsogbu onye ikwere ekele ebe a ugbu a nwere ike bụrụ onye etinyere gbuo gị n'ebe ọzọ ị na-aga onye a ga-asị onye a ọ bụghị onye a kwere m ekele nwata bụkwa na ezi nwata kedụkwana ihe a ga-eji mee ihe dị otu a ikekwe ya bụrụ otu onye n'ime ndị ahụ ekwere ekele ahụ ga-asị mbanyoo ka anyị hapụ na onye a ọkwa onye a bụ onye a kelere anyị onye a bụ dị onye agwa ọma ịhụna ka ekele nwere ike isi mee gịnị zọpụta gị mgbe ị na-adaba n'ọnwụnwa maọbụ na nsogbu ekele nwere ike ime ga-enweta ihe ọma nke ị na-achọ nwere ike ị na-aga ịrịọ mmadụ ihe ị maghị na onye ị na-aga ịrịọ ihe onye anyị kelere ekele bụ onye ga-enyeru gị ihe ahụ maọbụ onye ga-eduru gị n'aka onye na-anata ihe n'aka ya ọbụladị nweta ọrụ ọbụladị ọrụ ọrụ bekee ekele nwere ike imecha ihe ndị a niile ekele n'aka nke ọzọ na-egosi na mmadụ na ibe ya nọ n'ezi adịmma n'agbanyeghị na ndị Igbo na-ekwu sị kịrịkịrị abụghị ọchị kere kere abụghị ọchị bekee sị salutation is not love na mmadụ kelele gị ekele egosichaghị na onye ahụ hụrụ gị n'anya mana n'eziokwu mgbe mmadụ kelere gị ekele onye ahụ ekele gwara gị gekwa ntị n'ihe ị na-ekwu ee ị ga-aghọtazi ma onye ahụ site na ọsịsa o nyere gị ma ụka gị na ya ọ dabara ma ọ dabaghị ị ga-ewerezie gị wee mee gịnị gụọ eze gị ọnụ ya bụ ekele dị mkpa na ndụ mmadụ onweghị nweghị ihe ka ọghọm ekele na-ebute maọbụ ikwe ekele na-ebute naanị ọghọm nwere ike ịdị na ya bụ mgbe mmadụ kwere gị ekele ịsaghachi ya onye ahụ asị gị kedụkwana ihe m ji kwere dee m ekele maọbụ dada m ekele onye a asaghị m onye ahụ nwere ike gba gị nkịtị n'ụbọchị ahụ ọ sị na ikekwe uche gị adịghị ya ihe a mekwa ọzọ onye a ga-ahụ gị dịka onye na-anaghị ekwe ekele maọbụ onye na-anaghị asaghachi ekele akwụe gị ọbụla dị nwatakịrị ga-eme gị na-emechi ọnụ gafere nke na ị nwere ike bido jụwazie onwe gị kedu ozi ihe na-emenụ ikekwe gaa bụrụ dede arụrụ ala maọbụ daada arụrụ ala onye na-eme ihe ọjọọ n'obodo onye na-ezu ohi amatazie gị amata nke a nwere ike ime akpụ gị asị nke a nwere ike ime ndị mmadụ akwụsị ịtụpụrụ gị ọnụ ọwụ ebe e nwere ike ikwute etu ihe dịka ọghọm ya bụ na iwepụziela onwe gị n'ebe ụmụnna nọ maọbụ ebe ibe nọ kama eke dịka anyị na-ekwu maka ya ọ bụ ihe dị mkpa na ndụ onye ọbụla na ndụ ezinụlọ na ọha obodo n'ala Igbo ya bụ ka a gbaso ụkpụrụ ahụ nke ndị mbụ tụpụtara maọbụ nke ha chọpụtara na anyị ga-eji wee na-ekwerịta ekele dịka ọ bụ nkwekọrịta a sị na ọ bụghị nkwekọrịta ọ garaghị ehiri ọ garakwa ya adị ruo ma taa ya bụ ka anyị jiri ya wee kpọrọ ihe ka anyị jiri ya na-eme ihe ka anyị kpụrụ ya n'ọnụ oge niile ịbụrụ nwata ikwere okenye ekele ịbụrụkwa okenye ikwere nwata ekele iji tinye gwara ya okenye na okenye nwere ka ha si ekele onwe ha ndị ọgbọ na ọgbọ maọbụ ebiri na ebiri nwere ka ha si ekele nwata na nwata ibe ya nwere ka ha si ekele ya bụ ekele nwekwaziri ogo dị iche iche nke enwere ike isi na ọ bụ otu ha si ekele dịka ndị otu ebere ọbụladị ndị otu abụba otu dị iche iche nwere ike nwee gịnị ka ha si ekele ikekwe ya bụrụ ndị otu akpọrọ e, udo nwanne o nwere ike ise udo udo nwanne ịhụna na-ekelele ha nke a bụ gịnị ejiri mara ha ya bụ ekele a na-ekele n'ala Igbo ekele ndị Igbo ọ bụ ejiri mara ndị Igbo ọ bụ otu n'ime omenala anyị n'agbanyeghị ngalaba ya maọbụ ka o siri wa agalaba dị iche iche ka anyị jiri ya na-eme ihe ka anyị na-eji ya na-akwalite onwe anyị na asụsụ anyị ka anyị ghara ịnọ na-agba asụsụ na omenala Igbo ụkwụ ka anyị ghara ịbụ ndị ahụ si eji Igbo eme gịnị asụsụ mba dị iche iche chọchara nkwalite enwere ndị nke ha nwụrụ matakwa na onye ọbụla maọbụ mba ọbụla asụsụ ya nwụrụ anwụ anaghịzi asụ ya na asụsụ ahụ maọbụ ndị ahụ na ha dịka ndị nọ na-agbam agbamohu nyere ndị ha na-asụ asụsụ ha ịnọ ya anọ m ya anyị niile nọ ya anyị bụ ndị Igbo ka anyị gaa n'ihu kwalite asụsụ na omenala anyị ị bụ onye a na-ekwe ekele ọ naghị asaghachi ya ị bụ onye na-anaghị enye ekele maọbụ ekwe ekele ma ncha malite n'ụbọchị taa dịka ị gechara ihe omume a na UHTV Naija malite kpewe ekele jiri asụsụ Igbo kelee ya ị ga-ahụ na ihe mgbanwe ga-adị ọ ga-eweta ezi adịmma ezi mmekọrịta ọ ga-ewetakwa udo n'etiti gị na mmadụ ibe gị n'ime ezinụlọ na obodo ọ ga-eme ka ihe dị mma o ama m na ịmụtala ọtụtụ ihe ma ritekwa nnukwu uru site na ya ngwa gaa tinyezie ya n'ọrụ ya bụ na mụ na gị ga-ezutekwa ọzọ n'ihe omume ndị bụ Igbo n'izu na-abịa abịa asụ fọ ji fọ ụfọ ala fọ mbọchị nta ka ị chọọ owere nche aka bụkwa m adaeze ọpụrụ anyanwụ ada Igbo ka emesịanụ